akụkọ m ga-akọrọ gị taa gbasara mụ na nwoke na-ere shuwa ọkịrịka mgbe m bi Lagos otu ụbọchị a gbasara ọrụ ma na-alọta gafee ebe a kpọsara shuwa ọkịrịka shu ndị aba ma anya designer sneakers ịma na ụmụ nwanyị na shu <laughs> ma cross ova baa na shop jụọ onye nwe shop a okorobịa dị mma pụta nwoke toro ogologo ya sị hei mọmị batawa batawa ịma na ndị ahịa nwaanyị ọbụla mọmị mọmị batawa oche dị ihe ọ na-ebupụtara m shi na-ebupụtara m shi nke ọbụla m tiri ụkwụ ya otie hei bebi ụkwụ gị nke ahụ folo kọn lekwa ụkwụ a bebi nkwụ gị mara mma mana na-asa m isi mana ọnụ ndị ahịa na-atọ ụtọ so ma na-ajụ ya na bekee so how much is this one how much is that one ya na-agwa m price ọnọkata jụọ m nne aha gị ọgịnị masị aha nwụcha ọma ya otie ya legodi legodi ịwụ nwanne m anya na-adọ adọbi nwaanyị <laughs> na bekee sị aa ịwụ nwanne m masị biko gbaghara ma maa m na iwe onye igbo ese hei nwanne m ibi n'obodo ahụ be gị ee ka ebe ị na-ego shu na-adachi ndị ọzọ ego ịma na nwanne gị na-ere shu masị oke starting from now ọ na-aka gị ka m ga na-egozi shu so mgbe m kwụchara ụgwọ ọ resịrị m ya ọnụ ala so tupu m afọ ya sị m chiọma kemgbe ị gbatara shọpụ ma isi ji ọsọ jụọ m oyi alaikere m gị ịmasịrị <laughs> m machi masị biko nwa chinemere m maka akụkọ a ka anyị kpọọ aha ya nwa chinemere m masị ya nwa chinemere m biko kechie shi ka m na ya sị mba mba mba na o kwere onwe ya nkwa n'afọ a ga-agafe ya hapụ ịlụ nwaanyị na ọ ga-alụrị nwaanyị n'afọ a masị well good luck with that mm, ọ bụghị ihe good luck ọ gị ka m ga-alụ <laughs> machia si oke o kechere m shi ka m na ya sị mba mba mba uche ọma ka ihe ị na-eme n'abalị a bịa ka anyị gaa klọbin masị unfortunately ana m agba klọbin just say chiwo oh, Saturday morning bịanụ ka anyị gaa swimming masị ama m mmiri egwu bifo mmiri rie m ọsọ dị na sef ee ịhụrụ okorobịa dịka m na-agba gị titi ọ maka na m na-ere shu masị ee ọwụ maka ị na-ere aka ji m asọ dị na ọ na ọ na-ere shu nọọ e graduate nọọ ihe isi oke nke ụwa mere ka na-ere shu ọkịrịka no condition mere ka crayfish hie ukwu na m hapụ that is a responsible guy na ọ na m ama na nwaanyị na-emeghere nwoke ụzọ na ilu otu a na a na-emepe shopping plaza asị <laughs> nwa chinemere mba ọwụ na mmasịrị gị otu isi na-ekwu nwanyị ga-enye m chew ndị a free of charge ya ọchịa si hel bebi ị chọrọ m village ee eh? ịmaa na m na-akwụ ụgwọ ụlọ na Lagos mba na ọwa otu ka esi eme ya ị ga-ekwere godin first anyway mụ na nwa Chinemere mechara wuo oke enyi na Lagos mgbe ọbụla ọ gara Kotonu bute shu ya ọkpọ m bebi ala ndị ala mana onweghị mgbe o wee just one shoe dash ahụ so m m na-echeta ya